AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwa chineke na-ege ntị unu abịala n'ihe omume nke ụbọchị taa obi dị m ụtọ jupụtara n'ọṅụ na-anabata unu n'ihe omume nke taa ka anyị gbaa onwe anyị ume n'akwụkwọ nsọ akwụkwọ Joshua n'izu a anyị na-ekere ngọzi na nkwa nke chineke nyere n'ime akwụkwọ Joshua akwụkwọ Joshua ishi asatọ amaokwu nke mbụ ọsọ otu a Jehova wee si Joshua atụla egwu atụkwala ụjọ chịrị ndị agha niile tinyere onwe gị bilie rigoro ai lee enyewo m eze ai na ndị ya na obodo ya na ala ya n'aka gị amen jehova enyewo anyị ka anyị chịrị ugolọta jehova enyewo anyị ikike iji merie ekwensu ma ọ bụ iji merie ihe ọbụla bụ onye ọbụla nke na-enye anyị nsogbu n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m na-ege ntị chineke enyewo gị ikike dịka o nyere nwa ya joshua n'ime akwụkwọ nsọ onye nwe gị ikike ma ịtụle ụjọ ma ịtụle egwu gaa agha n'ime aha nke kraịst lụọ agha n'ime aha nke kraịst ama m na chineke ga-enyere gị aka ama m na chineke ga-enyere anyị aka ka anyị wee bụrụ onye mmeri na ikpete maazị n'aha jizọs amen n'ịga n'iru n'ụbọchị taa onye ọma na-ege ntị ka anyị nabata ndị Seventh Day Adventist Church Choir ụmụode ka ha nye anyị abụ ọma nke na-echekwutara mụ na gị na jizọs bụ onye nzọpụta anyị ndị Seventh Day Adventist Church Choir ụmụode unu emeela na-echekwutara anyị na jizọs bụ nke anyị jizọs bụ nna anyị jizọs bụ enyi anyị ka anyị gbalịa na-akpa agwa dịka ụmụ chineke onye ọma na-ege ntị ka anyị gee abụ a nke si n'olu ndị Seventh Day Adventist Church Choir East Central Conference kwesịrị Aba East Central Choir unu emela na abụọma nke unu nyere anyị anyị ga-etoje a n'ihi na Jehova dị mma ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma na-echekwutara gị onye ọma na-ege ntị na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 anyị na-ekele gị n'ihi ohere ọzọ nke inyere anyị taa na ịga n'iru ịzụ ije nke okwukwe site n'okwu gị na nkọwapụta ihe dị kwesịrị inyere anyị aka ịdị na njikere ịnabata gị mgbe ị ga-abịa nke ugbo ịbụọ nyere anyị aka ka anyị bụrụ ndị enwere enwe ya n'aha jizọs ndị enyi anyị anyị na-ekenekwa unu na ntachi obi nke unu na-enwe na mmasị n'isoro n'ihe ọmụmụ ndị a na nkọwapụta nke anyị na-akọwapụta site n'okwu nke onye nwanyị n'ụbọchị taa anyị abịala ọzọ wee na-anabatakwa unu si ka unu bịakwa dịka unu na-eme mgbe niile na-arịọ ka onye nwe anyị mere anyị amara ga-abụ mgbe anyị mụsịrị sọsọ ije ndị a na anyị ga-eti alaluya n'eluigwe ya mere n'ụbọchị taa anyị ga-elekwasị anya na akwụkwọ ndị eze nke na n'isi nke ise ihe rịba ama nke Chineke mere nye otu onye ọgaranya nke a aha ya ebe anyị na-agụ nke gị onwe gị pụrụ ego bụ na akwụkwọ ndị eze nke abụọ n'isi nke ise ịmalite na vasi nke mbụ na mbụ na-agbadata ya ị ga-aghọta ihe anyị na-ekwu ihe anyị na-akọwa ntụziaka nke Chineke lụrụ nye mmadụ mmadụ dị ka m mmadụ dị ka gị akụkọ anyị maọbụ ihe ọmụ anyị taa na-ehiwa isi na ọgwụgwọ ọrịa nke agwọrọ ọchịagha nke a mara ha bụ Neman onye na-achị agha onye ọgụ onye ukwu nke a marara ma na ajụjụ ka anyị pụrụ ịjụ bụ gịnị mere mmadụ dị otu a na ogo dị otu a ka nrịa nrịa nke a na-akpọ ọrịa ọcha si bịakwute ya gịnị kpatara ọnọdụ dị otu a ọ bụ na ọ dịghị eriju afọ ọ bụ na bụ ihe nke ọ ṅụtara na mmiri o ritere ya na nri ka ihe kpatara ọrịa dị otu a akwụkwọ nsọ emeghị ka anyị mata ihe kpatara ọrịa mana ihe bụ mkpa ka anyị kwesịrị ịghọta nke ọma bụ nnapụta ọgwụgwọ nke agwọrọ ọgaranya dị otu a onye a mara na aha ya onye ekwesịrị ka a sọpụrụ ma anya na mgbe ngwa ngwa ọrịa ahụ bịara n'ime ya na Chineke site n'aka nwata nwanyị nke ha dubatara n'ụlọ nke bụ odibo nye ha n'ihi na o nweghị ọṅụ ịhụ nna ya ukwu n'ime nrịanrịa dị otu a n'ime ọnọdụ dị otu a ọ bụrụ ya ihe ịtụnanya ma ọ gụghị ịbụ oru nke ọ bụ n'ezinụlọ dị otu a n'ala Israel ma o mere ngwa ngwa kpọọ nne ya ukwu si ya ọ bụrụ na ha ga-ege ntị ọ bụkwara na ha chọsiri ike ọ bụkwara na ha ga-eribe ama ọ bụkwara na a ga-aghọta noo nwere otu onye amụma nke dị na Samaria na onye dị otu a ga-eme ka nna ukwu nke ezinụlọ a bụ Neman si na nrịanrịa dị otu a ekpenta dị otu a nwere onwe ya nke a bụ mmalite nke ozi nke nwere onwe ntụziaka nye ọgwụgwọ n'ihi na nwata nwanyị a enwee n'ike n'oge ndị gara aga chọpụta amara nke chineke ike nke chineke ike nke ọgwụgwọ nke dị n'ime onye nwanyị nke o tinyere na mmadụ ndị na-asọpụrụ ya ndị o ji na-alụ ọlụ n'ihi na onye nwanyị n'ezie ọ pụrụ ịgbadata lụọ ọlụ ndị a n'ike nke onwe ya mana ọ mara na na a ga-esite na mmadụ nwee nzọpụta nwee ọgwụgwọ nke a gosiri n'ezie dịka e kwuru n'akwụkwọ nke kọrent na mmadụ nwere onyinye amara ha dị iche iche ọ malitere gbogbo onye amụma nke chineke nke ahụrụ na-eji aha ikikere nke chineke na-eme ka ndị nrịanrịa nwere onwe ha ngwa ngwa mmadụ dị otu a ma ọ bụ nnukwu nke nwata nwaanyị anabatara akụkọ na ntụziaka dị otu a o mere ngwa ngwa mee ka a mara akụkọ dị otu a ka o rute oru a bụ Neman ntị emere ngwa ngwa kwalie njem jebe ka ahụta onye nke chineke onye ji ike chineke na-agwọ nrịanrịa dị iche iche ngwa ngwa ha rutere ha chọrọ ka nwa okorobịa bụ onye ama nke chineke bịa bie bịa nwa okorobịa aka wee kwuo okwu n'ọnụ sị ngwa ma ọ bụ mee ihe ọ bụla nke doro ya anya nke ọ nwere ike ịghọta nke abụ akọwa ya asị yes na ebe onye nke chineke nọ mana uche nke mmadụ abụ uche nke chineke chineke nwere ụzọ dị iche iche nke o ji alụ ọlụ o nwere ihe ndị ọ chọrọ ka a napụta na ndụ Neman ka o ike nwere onwe ya site na nrịa nrịa nke ekpenta ewee mee ka Neeman nụta na ntị ya na mmiri nke dị na Jọdan ka ọ ga-eje tinye onwe ya ma ọ bụ saa ya ma ọ bụ mmikpuo n'ime ya ugboro sa n'ime nke a na a nke dị n'ime ya nke dị na arụ ya nke na-eripịala ya nke na-edobere ya n'ebe so ngọngọ n'etiti ụmụnna ya dị n'etiti ndị enyi na ikwu na ndị dị ogo dị ka ya dị ma ọ bụrụ na anapụta ya na nrịarịa dị otu a ọ bụrụ onye a ga-asọ oyi ma ngwa ngwa emere ka ọ mara na ọgwụgwọ ya ga-esite na ntụnye onwe ya na mmiri nke dị na Jọdan ugboro asaa o nwere iwe n'ime obi ya n'ihi ebumnobi ya na olileanya ya abụghị ihe a na-enye ya ntụziaka ngwa ngwa ọ jụwara ajụjụ ọ bụ na o mmiri nke karịrị mmiri nke jọdan ịdị mma eleghị anya na ebumnobi ya na echiche ya na mmiri ndị ọzọ ndị gbara ala samaria gburugburu karịrị mmiri nke jọdan ihe anyị na-akọwapụta bụ na ebumnobi nke mmadụ na-adị iche n'ebe nke chineke na chineke nwere ebumnobi nye mmadụ na ọ bụ site na ntụziaka nke chineke ka mmadụ ga-eji dị ndụ nwekwa arụ ike ma meekwa ka anyị ghọta na anyị ekwesịghị eburu chineke n'iru ma ọ bụ nara ihe dịka chineke na-ekwughị mmasị ya ka anyị mara nara n'ihi na nwa oru nke elisha gbara jee nara onyinye nke neman ji bịa ikele chineke n'ihi na ọ bụghị nkwado ma ọ bụ ntụziaka nke chineke na-aga anata ihe dị otu a ọtụtụrụ mmadụ taa ndị chineke ji kwara ngwa ọlụ adịghị anọ adịghị eje ije adịghị eme dịka ntụziaka chineke si chọọ ha na-eme dịka ebumnobi ha si chọọ ha nwere ike gwaghị ọnụ n'ego nke ị ga egweta ihe m na-ekwu na ihe anyị na-akụzi bụ tutu ị na-eme ihe jụọ ese n'aka chineke jụọ ihe chineke chọrọ ka ị mee n'ọlụ a ka chineke nyere gị ị na-alụ ya n'ozuzu oke ka ị ga-alụ ya ịlụsịa ya ọ bụrụ ọnọdụ nke jọrọ njọ n'ihi na gesi nwere ntaramahụ nke inweghachi nrịanrịa mkpe taa ọbụna ezinụlọ ya n'ihi ọlụ ndị anyị pụrụ ịlụ ndị na-enweghị nkwado Chineke pụrụ iwetara anyị mkpọchi iru ma ọ bụrụ anyị alụọ ọlụ dịka ọlụ nke Chineke nyere anyị n'ihi na o doro m anya na ndị Chineke nyere ikike taa ịgwọ ọrịa igbo mkpa ime ihe ọ bụla dị iche iche site n'ike nke onye nwanyị. ka mmadụ ndị dị otu a site n'ihe ọgụgụ ndị a na ntụziaka ndị a na ihe nhụta ndị a jụọ chineke si ihe ha ga-eme tutu ha ebido itinye onwe ha n'ọlụ nke ga-eweta reproach ma ọ bụ ifere nye ezinụlọ ma bụ nye onwe anyị nke a bụ ntụziaka nye ndị na-alụ ọlụ nke chineke dịka ndị chineke kpọrọ ọlụ mgbe anyị na-atụgharị uche n'ime ọnọdụ ndị a n'ihe ndị a nke edere akwụkwọ nsọ nke pụrụ ịnapụ anyị ịla n'iyi nke anyị nwere ike iji aka anyị tinye onwe anyị ọ ga-eme ka ndụ anyị baa ụba mee ka ọlụ nke onye nwanyị gbasaa mgbe anyị na-ebuli chineke anyị o aka ya dọrọ ọtụtụ mkpụrụ obi ndị a ga-asọpụta ndị a ga-emere ebere ndị a ga-eme ka ha dị ọcha nye onwe ya ọ bụghị n'ike nke anyị kama n'ike nke chineke ana m arịọ ka amara nke onye nwanyị ịdị elu nke chineke ikwesị ebube nke chineke bụrụ nketa bụrụ mkpuchi nye ndị nke chineke site n'ugbu a ruo mgbe onye nwanyị gaje na aha jizọs kraịst bụ onye nwanyị amen chineke na-agwọ ọrịa chineke bụ onye mgbaba m mgbe m nọ n'ime ọrịa chineke na-enyere m aka n'ihe ọ bụla nke m chọrọ ime ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa kwere na ike nọ n'ime ike chineke chineke ike chineke ka ike niile n'ime ụwa ka anyị kwesị ike n'ime ike chineke ọ ga-emere anyị ihe dị mma mee ihe ma n'ime ndụ anyị anyị wee nwee ohere iji kwupụta n'ọnụ anyị na Jehova bụ eze imela onye mgbasa ozi Chukwuemeka Ngozi aja na ozi ọma nke wetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na-enye gị izu karịa nke ị nwere enwe n'aha Jizọs amen otu aka ka njikwa na-ekele ndị nyere anyị abụọma n'ụbọchị taa ndị Seventh Day Adventist Church Choir ụmụode na ndị Seventh Day Adventist Church Choir East Central Aba unu emelala agbomankunu nyere anyị ka anyị nwekwara otu aka kelee nwanne m nwoke James Nwado ụbọchị onye na-etiri anyị aka na-apịkọta ihe anyị na-ewepụta n'igwe n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka Chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike imeela onye gere ege onye kwupụtaranụ ka Chineke gọzie mmadụ niile n'aha Jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot ka udo Chineke chịa n'ime ndụ anyị amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo